Gotta do something worth remembering. If you from Enugu State, you should say yeah when you hear Igbo Kwenu. Yeah. You from Anambra State, you should say yeah when you hear Igbo Kwenu. Yeah. Igbo when I be a state, you should say yeah when you hear Igbo Kwenu. Nadi, my people, 22nd of August, the annual Indibo Festival, which is regularly held in Houston, Texas, was head this year. And trust me, the beautiful display of the Igbo culture was fully represented where you see the mothers looking so beautiful, the fathers looking so beautiful, the younger ones displaying the beautiful dance steps, different kind of cultural display from the Igbo culture. It is a beautiful celebration that every individ- indigene of Igbo outside the country always love to attend. Now, we know Houston, Texas has one of the biggest population when it comes to the Igbo people in the US. And because of that, this culture, this particular cultural festival has always been a success each passing year with different beautiful experience. Now, listen to this song from this guy who performed at that particular festival. Don't forget to subscribe, drop a comment. I'm from a place called Nigeria with business and business. We breaking records, no guineas. All the uncles toast to Remy and Guineas. On my mama, I'm not kidding. Turn up every city section, we NEC. Every city need an embassy. All around the world, we top of the industry. Always gotta do something worth remembering. If you from Enugu State, you should say yeah when you hear you Boquenu. You from Anambra State? You should say yeah when you hear Ibo Kwenu. Imo when I be a state? You should say yeah when you hear Ibo Kwenu. Any city or state, tell us pull up, we gon' pack out the venue. The world let see us dance, yeah. The world let hear us sing. I'm on Nigeria everywhere, my people do everything. I was born in America, but back home I'm an Igbo king. The most beautiful women, the Edo, Ishan, and Emo teens. My homie was born out Lagos The home of the movers and shakers I don't understand why do they hate us Is it really because we the greatest? I'm Nigerian, you cannot play us Cause the God that we serve is the greatest If you falling for one of us, man or woman I just hope that you're taking it serious There's no greater love on this earth than the love that you get from Nigeria Bundi members of this great club of our Igbo people Eh, anyị na-afụ Fred Okwutọ bọchama isi chie uche ọdịmfe alọ. isi chie ụzọ bụ igwe isi chie chiagana ọ ndị ọma ndị ọma iji akụkalịa, a na-amụrịkwa anyị ma na anwụ ụdị ya ịya gbasa iru nwanne daalụ akụ iriri nne lalo isi chi okenweke nnabenyi ichie eze ugonna nnukwu nwa injinia ima ọdịmgbe isi chie ben ọkala omena nwayọ seketiri anyị o nwa chinamelife chauti daalụ vice president ichie cultural club ibe mebulu mma n'ogo sam Okonkwo Onyedu Satin Mokoma Oplora Sapo dị Diji n'ụmụ oji ịkala aka nwanne dalụnụ Idi Ugonebo n'ụmụ n'obosi abịa na-ebi okwu nnukwu mmadụ dịka izu onye ọma ije anyị nnukwu nwa onye ọ ga-adịlụ mma daalụ ome mgbe o ji ọgaranya nọba daalụ chi chebeli chi kwubali n'ezi owere nnọnụ nwa zodakụ na abatete nnukwu mma daalụ akụnyi na ụmụ oji ịkara aka nnọnụ obi sobe nwanne m daalụ nnọọ agụ nna ya na-abatete nnukwu nwa agịdị wa n'enugwu agịdị nwa chinamelụ nọ inye idi na-eme thank you nke nge n'amọbịa ugondụ ugo na abalị ụmụ ojii daalụ eze dị n'obi na abata eze daalụ ume nọ na mmadụ nwoke ike daalụ nze na-asa anya nnukwu mmadụ ịkara aka akụ ịkarịrị akarị n'ide mmiri akụ karịa nwanne oke isi n'obodo prezidenti ndị ile bi na anyị na-asị gị nnọọ nwanne m ee ejidadi nnewi niile daalụ ọnwa asị gị tibere ọha ma ndị mma ma ndị njọ ọ nwanne ekwugana nnọọ mmadụ abụrụ chukwu nnọọ nwanne m wee aka udo wọdụ anyị euche egbutina m nwanne aka udo na ogidi nna nyerugo na aba agana nwoke ike nnukwu nwa daalụ miliyɔn dɔ n'o jɔ to o ni kɛnkɛ mi lɛ mɔnlɛmɔ o ko sinɛ kɛnɛ ye ba nbɔlɔko nbɔlɔko nbɔlɔko nugu mmadụ na nkwele si n'aka akụ ilulu ụlọ nọnụ ichi okigbo david ilan n'ogidi nọnụ ichi eze ukwu nugu nwa anyị na-ekene uhenze ọgaranya nkwụcha abụrụ ụjọ nkwụcha abụrụ ụjọ ide ọnwụ dị iwe ọgaranya omelora na isi njaba onye ọma ka ịbụ anyị na-asị gị nnọọ ụsadebe omelora ka ịbụ daalụ nwanne m ụra nwezu akụ na ogidi nnukwu nwa anyị ji eme ọnụ onye ọ ga-adịlụ mma a na-eto ọgaranya daalụ nwachi na-eme n'ibe n'ọrụ ukwu agụ na abụ nnukwu mmadụ anyị na-ekele ije niile mmiri Patrik Anụna onye ọma anyị na-ekele ya ee eze ma nwanne ya nọ eze kwesịrị eze kwesịrị onye ọma mbọsị ụtụtụ ịkara aka zabi na nwa chinamelibe anyị na-asị gị nnọọ bi bi eziọgọ onye ọ ga-adịrị ma anyị na-ekele nna mụrụ ụkwụ onye ọ ga-adịrị mma thank you so much ụbaka nweke nọn nọn tali obosi chekwa ndị nkemo ịtali obosi ee ichie onye ọ ga-adịrị mma dọkịta toni ọnọnye ọkụ nwa na obosi nwanne na ịchara aja ọnwa na-eti eti ka ịbụ daalụlụ ichie gedegwu ichie ị gara aga. ee nwa chinemelụ chinyerugbo daalụ eze nne ya na odolo mmanwu akpụba agbara oyi mana onye ilo na ị gara aga nwanne m o ewere ụgbọ ya mara m ibe aka iji aka nyere isi iche ka ịbụ onye ọ ga adịrị mma anyị na-ekene igbo ọrịa binduyi daalụ daalụ daalụ daalụ daalụ daalụ ọ ndị ichie na-abanye ọ ife ọ bụ ichie dọjọ abụọ daalụ ọ nyawa lálùlò lálùlò lálùlò lálùlò Eh, lálùlò Eh, lálùlò lẹ́mẹ̀lò lẹ́mẹ̀ tí inú mo jù lẹ́mẹ̀ lọ́dà lúlù dámà lẹ́mẹ̀ lọ́wọ́ ìdí ọ̀gọ̀ ẹ lẹ́ o ìbẹ́dùgò lálùlò ẹ lálùlò lálùlò òyìnbó gbẹ̀gbẹ̀lé bíbì bíbì lálùlò lálùlò lálùlò lálùlò lẹ́mẹ̀lò lẹ́mẹ̀lò ó gbọ́n síbi ògidì rẹ̀ kẹ̀lẹ́ wọ́n yà fún ẹbí dókítà àkọ́kọ́ tó mọ́ ní nẹ́tì tó wà yà bọ́ wọlé ẹ̀ Saludos.